Ekene ụmụnne m na ụmụnna m Igbo ndị ọma iji eme ọnụ bụ mụrụ nze mụọ ọzọ kenekwa mụrụ kene nwoke kene nwa kenye ihe na-enyere unu ihe biko n'ụbọchị nkịta taa isi ka anyị n'onwe vidiyo afọ maka na onwe ihe nwanne anyị nwoke kwuru na vidiyo ọ tupu isi n'ụka na-aba omenala na na vidiyo anụnwa ka ị malụ ihe na-aba n'ime maka mmadụ isi na osikata ebe abanye ebe mmadụ isi fọm frying pan danyezie n'ọkụ makwa na ọ nwere Nke na bụ ihe si wee dị biko kwenụ na vidio anụnwa ka unu ghọta ihe m na-ekwu ọ daalụkwa na ụmụ Igbo ọ udu mmiri nwa aka alụ na-ekwu abịa m bịa kụzi unu enwere ụzọ ife na-anọ nchọ ka m kụzie unu n'abalị anụ a tupu onye ọbụla na-akpuo abịara m ebe a ka m bịa kwuo okwu dibịa ma okwu ọgwụ ma okwu aja <clears throat> ife m chọrọ igwe unu taa bụ ọ bụrụ na ibu. na ihe na-abụ ịbụ sọmbọdị na-achọ ibido ime omenala mebi na ị na-ejebu ụka bifọ ma na enwe nke ị na-emebu bifọ ya na-achọ ka ị batazie n'omenala Igbo ịma ị na-anya anyị wabidoro omenala na social media about 8 to 9 years ago jee chekie before before ife na-ezi ozi bụ against church against Christianity anyị wagbara wọl na social media ndị pastọ wee nye anyị chance bido mebe omenala na social media mana na-emekọtazi omenala ndị mụ na ha na-emezi omenala hapụzi ya by business anya mere ji tọnụzie against them today ọ bụrụ na ịmara onye mbụ jee na yo Facebook google uh, search ya udu mmiri nwaka alụ ts the Bible ife ngwu gị jee searcha ya na Facebook gị udu mmiri nwaka alụ ts the Bible ya afụ the result o ebufute gị Iowa bụ ife kọnkal Facebook before I wekwuo ndị dibia efuru wee nwebe moral pụtawa online so today ebe ọ na ha hapụgo ife anyị bido na mbụ baba business na-achize back for them achọrọ m ịkụzi gị ọ bụrụ na ị na-achọ ibido ime omenala esoro m na ndị si gị na omenala adọrọ mma mba omenala dị mma ana m eme omenala ije n'obodo m ije na my village ana m achụ àjà ana m eme sara aka ana m abụ mbata mkpọ in fact ife n'obodo anyị bụ onye omenala yes nne eje na my village na nwere na-akpọ m onye omenala so na nna eme ife na-eme na facebook eme ino na ama sọpọtụ omenala mba ife m na-eme na facebook bụ ịkast fake fake native doctor fake juju fake anything fake ka m na ebe a kast anọghị m ebe a kast omenala ka ị ghara ị na-aghọtafe ife m na-eme so ọ bụrụ na ịbụ sọmbọdị si na chọọchị ma ọ si na nke ị na-ekpe na achị bata omenala ọfụrụ ka m gị steps ị ga na ete ka ị ghara ịdakpunye n'aka fake native doctor or ije west be ego gị ụzọ ife na-anọ ka m chọọ ka ị mara ọ bụrụ na ị na-ebido ime omenala ọfụrụ na ị ka na-apụta apụta from church na efi uche gị adị na ya imekwana misteki of ịbata social media ị na-afọ dis na hype ahaịpụ arụsị ha ma ọ na-ahaịpụ ọgwụ ichie na ife ha na-ekwu eziokwu ọ dịz dibịa bụ hapụta sị gị na eze nwaanyị esobali na-eji ebute ike ma ọ sị gị eze nwaanyị ụdọ akpụ na-ebinye ego ọ na-eme ọgaranya ọ gị na oke ite na-ebinye nke a ebinye nke ọzọ ọ gị na irubo na-eme nke a na-eme nke ọzọ na ọ na-ebinye ike ọ na-eme nke ọzọ all bụ hyping all dị ova dị na ife nna agwa gị ọ bụrụ ọkwa ife anyị na-anụ ka ị ya afụ ma ijebe iwelu spidi anyị ji anụ ife anyị ị na-anụ ndị a bụ ka a na-eme ife a ha na-eme iwelu spidi anyị ji anụ datin kwolu jebe ịdị disappointed o nwere ike at the end of the day mgbe ị adịzi disappointed bido siba na omenala wọ scam omenala abụ ọkwa scam nọọ ndị mmadụ na-eme ọ dịka scam gbaa breeki ife onye ọbụla na-asị gị nke a na-ebunye ike nke a na-ebunye nke ọzọ uche gị dị ya ihe na-abata na omenala ọfụrụ uche gị dogodi ya first debegodi asị ego asị ego asị mbute ike one side that is number one imekwana the mistake of ibido chebe na isi na chọọchị baa na omenala ife bido gị mma ibido nwetebe ego ma biznes ị na-emebido gaba ego ama nkọzi gị n'aka maka na ị na-awụ mmanya na-atụ nzu n'ala ma ọ na-aga ọjị ya mezi ife ego ya ji batawazie ya ka ife ọbụla ime ọ na-agha aga mba were nke a debe one side owu a na-asa gị ya na-asakwa gị ma ịbata omenala because ọ nwere mgbe eji ekpe omenala na central bank ngwụwa ka ọ dịrị ime ife ihe eme ka owu asadobe hapụkwa ife inenere na fim hapụkwa ife a na-akọrọ gị owu a na-asa gị from chọọchị ka ya asakwa gị na omenala ọntịlị ijeso ụzọ ya ọfụma ịsụ ụzọ ya bụ ọkụ ije chụba aja mebe gburugburu o sokwa o nke ahụ sokwa mana the number one thing brain gị brain bụ ya bụ the most important thing na apịa ya ọkakalịta ọfụma mara ka ihe esi wee pụta from owu ite iche na na omenala anyị na-abụ one way tiketi owu ama nsazi gị again owu ya na-asakwa gị ịbịakwana na-eme ka iyi uzuo ịbịa sọvọ fisikal problem gị through spiritual means ka m kọwara gị ife amin some people gwagolu m na ha spend gị ego well well na aka ọ na-abụ mbido jụba ha jụba ha question jụba ha kedu why ha ji filo na problem ha na-enwe spiritual problem njụba ha kedu ebe problem ha bido mgbe ha ebe kọba kọba kọba kọba ka problem ha si wee bido emechaa eh, ngwa ha na destin bụ physical problem ife a abụrụ spiritual problem for example somebody shop ya bido daba onwe somebody m mere interview last time ọ na-akọ na mgbe Buhari rigotere n'ọchịchị around 2014 ka 2015 enwere economic meltdown na biznes ya bịa daba daba daba daba daba daba so mgbe ọ dakọtazi nyawa bido jibezie na be dibia ka ọ mara ife ọ ya eme ghọta onwe ya na be ka ọ na wee tisakwuo ego niile niile niile o ji ebe o jere ma agụlo eriwo ma kepeli nini at the end of the day ọ solvra the problem spiritually ọ bụzikwarị physically ka ọ bịa solve the problem by ịnachi azụ je were obere nke ego ndị dibia erifere erifo jee bido anoda biznes another business ahụ bido bịa grow obezie nya ka o sustain na go moto nya ka o kwafụ from one room baa na flat ọkwa na afụ dibia niile o jere nwere nke solve problem nye jizi aka ya jee were enwe ego fọrọ afọ bido anọda oil biznes oya nke a wee gozie so imezina inwe physical problem ije na-achọ ka isolve ya na spiritually ị na-waste your money yes onye biznes ya dara kwesị ịma ebe bizines ya si weda onye ọrụ ya dara kwesị ịma ebe ọrụ ya si weda ọ bụ na ọkụgba bizines gị ma nke ahụ ọ bụ na ori zuru shop gị ma nke ahụ ọ bụla omee gị ije chọba ijebe haji edibe ka ị gwa ọgwụ ịmaba ife na-eme gị ma ka ịchọba aja mebe nke ọzọ imechi ị na niile west your ị ga na-echekwa bak solve all dị problem fisikali maka na physical problem ọ wụrụ problem so ịbịakwa na omenala na ifiri nọ ka ịbịa were spiritual eh, spirituality solve ya your problem mba mmadụ magụ ụra all physical problem dị oli wee to respond back to ịmakwa ya ụra ọ bụrụ mmadụ magụ ụra jesi na ị na-atụ ya n'arụsị ị nwere ike tụsị ya arụsị echi niile ọ pụta tụkwasịkwa gị anọda wan fi n'anya gị ọkwa mara ịbata n'omenala ndị eze nwaanyị ma ndị dibịa gbasara gị afasị gị na ịbụ nwa mmiri debekwe shoda gị ofu ebe o ọ bụrụ ọkwa sị gị na ịbụ nwa mmiri bube shoda iche na nwa mmiri bụ onye dị untouchable adịghị emetụ ya aka nwanne enwekwa ife nwa mmiri bụ mmadụ sị gị na ịbụ nwa mmiri enwekwa ife ọ bụ ọ na apụpụta na fesbuk ndị mmadụ na-epost anya nwa mmiri anya mfọrọ nwata ominu họkwa na ihe akpata ego adịghị ama ama ominu hakwa na n'aka ma mmetụzigo hand go touch you owekwa efe ịbụ wit nwa mmiri gị ahụ on how you no behave hand go touch you well well nwere efe gị na nwa mmiri ahụ mbụ imezi na eze nwaanyị gwa gị na ịbụ nwa mmiri pụta na-eko anwa mmiri na-enwekwa ife mmadụ eme gị na free nwanne anyị emekwa gị times 20 na fri so ịpụta ike ama down asị gị na ịbụ nwa mmiri kulo down nwere ife ya amino omino na ihe enwe ego onwe omino ha na ife na-eme ndị ọzọ ama mme gị are just a normal person enwe ife nwa mmiri gị ahụ mbụ kọta because this thing nwa mmiri a na-aba ndị mmadụ na brain ụzọ ife na-angwa gị na na-ekipi ya as enubi as a novice na-abata ọfụ omenala. mgbe ị batachazi mazi ife a na-akọ before i jegharịba ịma jọmpụ gbom ndị dibia wọrọ gị ka ụdara rachaa gị mgbe a ya arachachazie gị ịpụtazie bịa na-eti all native doctors are ọnetị tradition is scam ka ọ dị ka njide ọnagwe ndị igbo ekene m na-ejikwa m n'aka ọ na-afụcha anya vidio biko onye na aka gbasa vidio anụnwa share vidio anụnwa biko nụ na sọskraịbụ na dis chanel bụ notifikeshọn ka ị na-enweta notifikeshọn mgbe ọbụla atiri vidiyo ọfụ iwekwa ndị tọm inyekwa na tọms ọp ebije na eje na kọment sekshọn etoe kọmentị gị ka anyị malụkwana ihe ebumnobi gị bụ ma gbanyelụ vidio nke anụnwa ị na-eme igbe mmụrụ nze mmụọ ọzọ ka anyị nwee na mgbe ọzọ